ịmụ ife anaga n'iru akwụkwọ ga-agwa gị na onye ọbụla jere ụka adịgboroja ya bụ onye isi ụka wee ghọrọ ya na o jiri ọgwụ nọ okwu ọnụ ka ọ gwara ya onye ahụ wee kweta maka na ọtụtụ ndị be anyị nwere ọgụgụ isi ife ọbụla fafa ekweta ekwete fada ajụ ajụjụ ke maka ihe nji ekwu ya ọ bụrụ na ị nọ n'iru akwụkwọ kemgbe onye ị ga-afụ ife foto na-agagharịnụ ebe nwanne anyị nwoke na-eme ife ejije a na-akpọ Ken Eric tiri n'iru akwụkwọ ya maka Mr. Ibu ndị mmadụ wee mebezie ife onyonyo wee sị na mista Ibu abatago ya nnọọ ya nnọọ nsị ah, ah, ọ bụgo na mista Ibu nwa abatago kekwa na ọkpa elu m na asị na ebe ya ọkpa ọ pụtara na ọkpa nwanụ na ọ dafiazi arụ ọ na ọkalibe na ọnwa na-abụ eberi ọkpa wee na goli ana ịghọtago asịrakwa na mista Ibu a ga-adị mma ọ ga-adị mma kama na ọ ife anụnwa bụ ezigbote ịma atụ otu e na-esi eri ndị be anyị onye bụ na mmadụ nwere ike ịpụta n'ụzọ kwụsị gị si gị mana ebe ị na-aga kịta na ị nwere ike gaa ebe a nwụọ ikwete ihe ajụ ajụjụ kere ife kpatara ụnụ mmadụ apụta n'ụzọ si gị ee na ọkwa nwanne gị nwoke dose gị isi otu isi wee nọrọ ikwete ihe ajụ ajụjụ ana m eche aga m n'iru akwụkwọ okene erughi ka mmadụ ife na-eme ka o mebe ụnọ ihe m na-afụ na o nwere ife ọzọ ochie ọ wee bụ na ọ sị unu ụka ọma n'ọka onwe ihe anụnwa bụ ife ga-eme ga-akpalite mmụọ unu ga-akpalite mmụọ unu bụ na o nwere ike ọ bụ na ọtụtụ ndị na-esonye Mr. Ibu ga na-atụ anya ịmago anya Mr. Ibu a na-eme ha o wee tinye ya bụ foto iji wee wee tinye ya bụ ife onyonyo ife onyonyo ahụ bụ ife onyonyo na na Mr. Ibu na nwa Mr. Ibu Chioma ha mere ejije na-arọ gara aga mgbe ahụ o wuru mgbe a na Ken si Chioma ya nụọ ya emechaa ọ bụrụ na ife ejije ọ na ya bụ ife je ka o si wee kọpịrị nke ahụ ọ kọpịrị wee tinye n'iru akwụkwọ ya ndị mmadụ wee na-asịzi ya nnọọ ya nnọọ ya nnọọ asịrị ọkwa m na-asị na nnọọ kama nnọọ ụdị ife a ma ị marụ ka ndị be anyị si eche eche na-agụ ebumnobi ndị mmadụ na-aṅa ntị ka mfe ebe mmadụ ga-asị ee ọ natago ka e meziri ọkpịa eyi ya ọkpịa adịgo mma o nwere jụrụ nnọọ onye fe ife ibi edere o si na nke ahụ ibi edere si ee na mma ọnya abụ na a aghọrị unu ihe ji ekwu ihe anụwa bụ ka m gwa gị na-asị mista ibu ka nọ n'ụlọ ọgwụ o ọ bụrụ na ọ ka nwere enyemaka ị chọrọ inyere ekwekwana ka ife ị na-afụ n'iru akwụkwọ ọghọrịa gị jee nyere ya ọ bụkwa na igbo ị ga-abụ ụtụtụ ị na-agụ ya n'ụfọ gị na-agọsi ike ka ọ dị mma o ọ bụkwa na igbo ị ga-abụ ije ụka itinye ya n'ekpere na-eti mista ibu ọ dịbụghị mma ee na etinye na ndị ezinụlọ ya n'ekpere na-agụdolu ha n'ọjị dịka otu onye ọbụla okpukperechi gị ọbụla nya unu ekwetazi ọ bụrụ ife ọbụla bịa n'iru ọkwa kwunu ga mbịakwụ nsị ọnụ na-ada anụdo oyibo unu ga-anọkwa ebe nọ na-asị na m ama asụ oyibo na nna asụsụ igbo na nna asụsụ igbo mmadụ edekwa oyibo ahụ ede unu aghọtara ọpụta na unu agụrọ dị ife ahụ ede ka ọ pụta maka na o nwere ebe mfụ na ọ Mr. Ibu is back n'ọnụ oyibo ma ọ na Mr. Ibu anọtago n'ọnụ ọ jide na ife a ka o wee mee unu ka ị ga-akpalite mmụọ unu unu wezie na Mr. Ibu anatago o nwere onye na-aga ife enwere ike itinye ezigbote ife ọkwa dị mkpa ya agụ ya agụ ọnya bụ ife nya akpata na ọtụtụ n'ime unu na-ada akwụkwọ eya enye agụ aza ịgụọ nke gị ajụọ gị ee okeke yi akwa ojii n'ime ife a ego esi ya mba na okeke mana na n'ime obodo gị na-akwa ọcha ka ọ na-eyi ịda anya maka na ihe a na-agwa gị bụ ife na-eme eme na ya bụ ife agụụ aza mana ị ga-ahapụ agụụ aza na-aza nke gị ọ ihe na-eme ndị banye anyị Jiri na ihe a mụte akọ ifuru ndị anụnwa ndị ụka na-ada aghọrị ndị adịgboroja ma ndị digbo ya adịgboroja na-aghọrị ejiri ọgwụ aghọrịfa ọ ife agwa ha nọ nọọ maka na fada eche eche ọtụtụ n'ime ife nwere ofu mkpụrụ ụbụrụ agwa gị ife ikweru n'o ya ṅụọ mmiri ị ga ajụ ajụ ife njemede ife onyonyo aka ngwa gị o akwụsịkwana ịda na-agodo mist ibu ọfọ ndụ akwụsịkwana ịda na-ekpere mist ibu ezigbo ekpere ọ ka nọkwa n'ụlọ ọgwụ nwanne m ọ dịbekwa mma onwekwa mgbe ekene erike iji wee sị na mist ibu adịgo mma ọgwụ ife onyonyo naanị ya mere n'arọ gara aga ka o tiri n'iru akwụkwọ wee na-aga ndị niile bụ ndị blọgas ebuchaa n'anya bif onwerozie na-asị ma eziokwu ma asị a na-ebu ma ndị ahụ ilo dịrị na fada atụasị n'iru akwụkwọ fa fa ha bucha ya bụ ife gwakọrọ m n'ọnụ gbasaa n'ụzọ ka ndị na-anụrụ ya ka fanụgharịa na Mr ibu Anatomy daalụ